ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe anyị mara ihe bụ mbe mara ihe bụ nduru akụkọ a m na-achọ ịkọ ọ bụ maka nduru na mbe ebe na nduru bụ ezigbo enyi ha abụọ na-alụkọ ọlụ ọnụ ọ dịghị ihe mbe na-eme nke nduru na-amaghị o ruru otu ụbọchị ha gara ọrụ n'ubi onye nwe ala ha malitere lụba ọrụ n'ike n'ike ka ha lụsịrị ọlụ n'ihi na ha alụrụ ọrụ ahụ nke ọma onye nwe ala wee kpọọ ha oriri n'ụlọ ya mgbe ha lụrụ e ebuputere ha ihe oriri dị iche iche ma naanị nke ha riri n'ebe ahụ bụ akịdị akịdị bụ nke tọkarịsịrị ha ụtọ mbe na nduru mbe na nduru bụ akịdị agwọrọ agwọ ka ha riri nke ọma n'ihi na etinyesịrị ya ụmụ ụda na-esi isi ụtọ ka mbe na nduru risịrị akịdị ahụ ha buru ji na ede nakwa ụtara wee laa mgbe ha lụrụ n'ụlọ ha ha kpebiri na ebe ọbụla ha gara ọlụ na ọ bụ akịdị ka onye nwe ọrụ ga-esiri ha o wee ruo otu ụbọchị mbe na nduru gara ọlụ na be ebe mgbe ha rụsịrị ọlụ ebe wee bupụtara ha ọkụ akịdị o jiri ogiri ụgba wee gwọọ ka mbe na-eri nri a ọ na-atọ ya ụtọ ma ọ maghị otu esi esi akịdị o wee jụọ nduru ma ọ ma ka esi esi akịdị nduru gwara ya na ya ama ka esi esi akịdị nke ọma nke a mere mgbe ha laruru, mbe gwara nduru ka ha zụta akịdị sie n'aka ha nduru wee kwere ihe mbe kwuru ha zụtara otu agbadi akịdị wee sibe ya nduru maara ka esi esi akịdị nke ọma ya mere mgbe akịdị ahụ ghebere nduru wee tinyesia ya ụmụ ihe na-esi isi ụtọ mgbe mbe nụrụ ukpo akịdị ahụ a anya ukwu bara mbe o wee chee ka naanị ya ga-esi eri ọkụ akịdị ahụ niile ọ gwara nduru na agwọsị akịdị ahụ tutu ha amalite iri ya na o nwere ihe ha ga-eme nduru ajụọ mbe ihe ha ga-eme mbe ya chere mgbe ha buputere akụ akịdị na ya ga-agwa ya ihe ha ga-eme ha wee bupụta akụ akịdị ha gwọsịrị nduru agwọsịghị akịdị wee bupụta akịdị wee bụrụ sọ mma n'anya mbe wee si nduru na ihe ha ga-eme bụ na tutu onye ọbụla n'ime ha erie akịdị ahụ na ọ ga-akpọ akịdị kịrịdị nkịdị akịdị kịrịdị nkịdị akịdị ugboro atọ na ọ kpọọ ya ọ malite ribe anyị mana na mbe bụ onye aghụghọ n'ihi na nduru na-asụ nsụ mbe mara na ọ gaghị akpọtali ya dịka ya mbe wee were ya iji megide nduru nke a mere mbe ji kpọọ akịdị kịrịdị nkịdị akịdị kịrịdị nkịdị akịdị kịrịdị nkịdị wee malite ribe akịdị ahụ ọsọ ọsọ nduru gbalịrị ka ya kpọọ akịdị kịrịdị nkịdị m ma ihe ọ na-eme bụ akịkịkịkịkịkịkịkịdị m kịdị m mbe achịa ya ọchị si ya na ọ kpọtaghị ya na ọ kpọọ ya ọzọ na ọfịaghị arụ na akịdị kịrịdị nkịdị m akịdị kịrịdị nkịdị m akịdị m ọkwa ahụ ka ya si kpọ ya na-erikwa mbe na-erikwa akịdị nduru nọ ebe ọ nọ na-akpọ akị akị akịkịkịkịkịkịkịkịdị mbe wee risịa akịdị niile ahụ o wutere nduru n'ihi na ọ kpọtọghị akịdị ahụ ya mere o were iwe nduru nọ na-asụ mbe risịa akịdị nduru ewere iwe wee laa ka abalị atọ gasịrị nduru chetara na mbe na-ebi aka n'ala wee na-aga ije ya mere ọ gwara mbe ka ha sie akịdị ahụ ọzọ na ya bụ nduru ga-akpọta ya mbe onye anya ukwu wee kwe ha wee sibe akịdị ka ha gwọchara ya bụ akịdị nduru gwara mbe na ugbu a ọ bụghị ịkpọ aha akịdị kama na ha ga-asa aka ha mmiri tutu ha erie ya na tutu ha erie ya bụ akịdị nduru gara ozugbo kwụọ aka ya wee bịa benye n'oche malite na-asị mbe onye kwa aka ya erie onye kwa aka ya erie onye kwa aka ya erie nduru ebenye ọkwọgo aka ya wee malite na-eri mbe a ga-akwọtị aka ya birikwa aka na ana bịa ka mbe bịaruru nduru agwa ya na aka ya dị aja aja ka ọ gaghachi kwụọ ya ọzọ nke a mere mbe nọ ebe ọ na-akwọghachi aka n'ihi na ọ gaghị aga ije na-ebighị aka n'ala nduru erisie akịdị niile ahụ mgbe iwe malitere webe mbe mbe were iwe nke ukwuu ma nduru gwara ya na eme gwara anaghị ese okwu n'ihi na ụwa bụ onye aghụghọ nwụa onye aghụghọ elie ya ifocha kpii wọọ Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi com.